AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma ka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo udo dịrị gị ka chineke m gọzie ma chebe gị ka ihe garanụ gị nke ọma gakwara m nke ọma garanụ anyị niile nke ọma n'ihi na anyị niile bụ ụmụ chineke chineke anyị anaghị akpakwanụ oke ọ bụrụ na anyị ghọta ya n'ụzọ dị otu a ọ ga-adịrị anyị na mma biko n'ụbọchị taa anyị abịala ọzọ ka anyị lebata n'anya n'isiokwu nke na-asị nkewa nke dị ilu nkewa nke dị ilu ọ dị otu nwoke nke m na-amaghị aha ya mgbe ọ na-ede ihe o mere ka m ghọta sị na ọlụlụ di na nwunye bụ nke a na-akpọ nke gara nke ọma nke na-aga ziri ziri bụ nke nwoke ga na-ahụ n'anya mgbe ọbụla onye ahụ nke ọ kpọrọ nwunye ya ịhụnanya ga-abụ nke na-eto eto ụbọchị niile n'oge niile otu a ka ọ dị n'akụkụ nke onye nke nwaanyị onye ahụ ọ kpọrọ di ya ọ ga-abụ onye ọ ga na-ahụ n'anya mgbe ọbụla otu a ka ọ dị n'ezinụlọ otu nwanne anyị nwoke na nwanne anyị nwaanyị m na-apụghị aha ha mmadụ abụọ ndị a bịara lụọ obi ha niile bụ na ihe ga-agara ha nke ọma n'ihi na a chọpụtara na udo na amara nke onye nwaanyị bụ nke eji hiwe ezinụlọ ahụ ma mgbe ụfọdụ ana m eme ka ndị mụ na ha na-emekọ ihe na-amara sị na anaghị m anabata ihe nke gbasara anyị na Chineke dịka a ga-asị na ọ bụ ihe nke dịkarịsịrị mfe otu ndị mmadụ ụfọdụ na-esi aghọta ya asị m anyị na Chineke imekọ ihe ana m ahụ ya dịka na ọ bụ ihe dịkarịsịrị mfe dịka ụfọdụ ndị na-esi aghọta ya anyị kwesịrị ịbụ ndị kwere na Chineke anyị kwesịkwara ịbụ ndị ha na Chineke na-emekọ ihe ma tutu nke a bata n'ime ndụ anyị anyị maararị onye chineke bụ anyị maara ihe ọ na-ewe iso ụzọ chineke n'ihi na onye ọbụla nke maara chineke anaghị etufu ndụmọdụ chineke ị na-aghọta ebe m na-aga ọ bụrụ na a maara m chineke agaghị m etufu ndụmọdụ ya aga m erubere chineke isi aga m achọ ka chineke duwe m n'ihe ọ bụla nke m na-eme ọ bụghị m si na ekwere m na chineke ihe ndị m na-ekwesịghị ime ma eme ya n'ihi na ekwere m na chineke ma chineke emewo ka m na ihe ndị a dị na ha dịkwa ire si n'ebe dị otu ahụ wezụga onwe gị ezinụlọ nwanne anyị nwoke na nwanne anyị nwaanyị a ndị a bụ ndị lụrụ na-eme ihe nke ha kwesịrị ime ngwa ngwa ezinụlọ nke a nke obi ụtọ jupụtara bịa nwenwe nramahụ ụmụ atọ ha mụrụ nke arịapụta echi onye nke ọzọ arịa nwanne echi onye nke ọzọ arịa a na-ajụ ọ bụ gịnị na-eme n'ezinụlọ a ọ bụ aka mmadụ ọ bụ aka mmụọ ọ bụ gịnị bụ ihe na-akpata nramahụ dị otu a ndị a bụ ndị were onwe ha tinye n'obụbu ọnụ na ekpere ka ha nọ n'ọnọdụ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche na-etufughị mgbe nwa ha nke mbụ nwụọ na-etufughị mgbe nke abụọ sochi ya tutu afọ ole na ole na-aga ụmụaka atọ ndị a wee nwa ma e mere ka nwanne m nwoke na nwunye ya matasị n'ezie na ọ bụrụ na ha achọghị ị na-eli ụmụaka n'ụzọ dị otu a na ha kwesịrị ịbụ ndị ga-ekewa otu a ka ezinụlọ nke a nke eji obi ụtọ hiwe si kewaa chee n'echiche olee otu obi nwanne m nwoke dị olee otu obi nwanne m nwaanyị dị n'ọnọdụ nke dị otu a akwụkwọ nsọ na-eme ka mụ na aga imepe anya ka anyị mụọ ihe ka anyị bụrụ ndị nwere amamihe n'ihi na Chineke bụ onye amamihe jupụtara n'isi ya ọ bụkwa na chineke ka amamihe si wee bido ị ga-esi aṅaa tụfuo ihe ahụ nke ịghọtaworo nke bụ ụkpụrụ a na-eji eme ihe ngwa ngwa sera nwụsịrị ebraham chọpụtasị n'ezie na ya onwe ya ghọwo onye gbaliteworo n'afọ o mere ka oru ya nwoke bụ elieza tinye aka n'etiti ụkwụ ya abụọ ṅụọ iyi si ya na ekwere m na isak agaghị alụ ụmụ nwanyị kenan ọ si ya ka ọ gaarị ọbụna n'obodo nke ya onwe ya si lụtara isak nwaanyị nke a na-eme ka anyị mara na ọ bụghị ebe ọbụla ka mmadụ kwesịrị ịlụ nwaanyị ọ bụkwanụ nwaanyị ọbụla ka ị kwesịrị ịlụ ọ dị ụkpụrụ a na-eji eme ihe ndị ahụ ọ bụ ya na-etinye ụfọdụ n'ime anyị na gbalụ gbalụ n'ụbọchị taa mgbe anyị gara kụta elewe nne na nna anya n'iru ma anyị agaghị agwa ha mgbe anyị gaje ikota nramahụ ndị a nwanne anyị nwoke anyị na-ekwu okwu ya na nwunye ya emeghị ihe ha kwesịrị ime biko ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa n'ụbọchị taa mgbe nne na nna na-ahazi ụzọ anyị ka anyị kwe gee ntị ka anyị mee ihe nke kwesịrị anyị ka anyị mee tutu anyị etinye onwe anyị na nramahụ ọ bụla biko ọ dị mfe ka a gaa nyocha n'ụlọ ọgwụ ka ndị na-achọpụta ụmụ ihe ndị a nwee ike nyere mụ na gị aka ka anyị wee nwee ike gbanarị nramahụ ndị ya n'ihi na nramahụ nke nwanne anyị nwoke na nwanne anyị nwaanyị bụ nramahụ nke a ọ bụ nwatakịrị ọ bụla a mụrụ nọ na nrịrịa n'ụlọ ahụ nke ka nke ọ bụrụ na nwatakịrị ahụ ọ bụrụ nne ya ka o si n'aka ọbara ya na nne ya makọ ma ọ bụrụ nna ya ọbara ya na ya makọ nramahụ dị n'ihe ndị a niile achọpụtatụ ihe ndị a tutu gaa na-eme ihe ọ bụla nke ị na-eme ọ bụghị na anyị na-akwado na ekwesịrị alụọ dị na nwunye ka a gbasasịa ọ bụkwanụ na anyị na-asị na ọ bụrụ na-achọpụta ihe ndị a mmadụ abụọ ndị dị otu a kwekọta na ha ga-alụ na ha agaghị alụ kama ọ bụ ka anyị nwee ike mata ọnọdụ onye gị na ya bi n'ụlọ kwadobe onwe gị maka nramahụ nke dị aṅaa nke pụrụ ịpụta na mgbe n'iru ọ bụ ya bụ ụmụ ihe ndị na-akpata ịkọ achịcha mmadụ ime ihe nke ọ na-ekwesịghị ime ịkpọlite nwa mmadụ emechaa ga tụpụ ya maọbụ emechaa ga hapụ onye a amaghị m na ọ bụ aka nwoke a dị o kwesịrị ka a matatụ ihe ndị a anya gị onye mụ na ya na uche ọ bụghị naanị na ọlụlụ di na nwunye mgbe gị na mmadụ na-emekọ ihe mana ụdị onye gị na ya na-emekọ ihe onye gị na ya na-akpa ọ bụ mmadụ dị aṅaa ọ dị ndị ọ bụ ịga n'usoro ihe nke mere na agbụrụ ndị ahụ n'ezie ọ ga-amasị gị onye ahụ ibe enyi gị n'ihi na onye ohi dụ na agbụrụ ha ọ bụrụ na o weta ihe nke zuru ezu nye gị ị ga-esi aṅa amata irie ya ihe ahụ nke pịara igbu ya ga-egbukwa gị ị ga-apụ na ya ọnụ ahụ nke a vụrụ n'ụzọ dị otu ahụ ga-enwe nhụkụ ebe ị nọ na n'ihe ọ bụla nke ị na-eme ọ bụ ya bụ ihe o ji dị mkpa ka ị mara onye gị na ya na-akpa n'ihe ọ bụla nke ị na-eme mara onye gị na ya na-emekọ ihe chọpụta ihe ndị nke kwesịrị ka a chọpụta ma ọ bụrụ na ị chọrọ ka ihe gara gị nke ọma ma gee ntị n'okwu Chineke ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ilu isi iri na otu amaokwu nke iri na anọ ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ eklesiastis isi iri amaokwu nke iri na nkega nke ikpeazụ ya ọ sị ma amamihe na-aba uru ime ka ihe na-agazi agazi ma amamihe na-aba uru ime ka ihe na-agazi agazi amamihe ahụ m nwere amamihe nke ị nwere nke na-anaghị ekwe ka ihe gazie agazie legharịa anya mata ma nke ahụ ọ bụkwa ihe ya mere gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ghọta ihe ọ pụtara ige Chineke ntị iso ụzọ Chineke ikwere n'okwu ya ọ ga-adịrị anyị mma ezi nwa chineke na-ege ntị ihe mmụta n'ime ozizi nke onye okenye eze nlewemchi nyere anyị taa na-agwa anyị na ige ntị ka mma karịa ịchụ àja nzuzo ka m kwuo ya ọzọ ige ntị ka mma karịa ịchụ àjà nzuzu gị onye na-ege ntị gbalịa mara chineke gbalịa na-ege ntị n'okwu nke chineke site na ihe ọ bụla nke ga-eme na gburugburu gị chineke ga-egozi gị ya ị ga-ahụ ya n'ime akwụkwọ nsọ ọ ga-ezi gị ụzọ mgbapụ n'ime ya ige ntị ka mma karịa ịchụ àjà nzuzu jidesie okwu aka ike arịrịọ na-arịọ chineke taa bụ ka ọ gọzie okenye eze nlewemchi ka chineke chebe gị na ezinụlọ gị nye unu udo meru na amara n'ihe niile nke unu na-achọ n'ime ụwa amen ugbu a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya mebichi ụkọ ọ bụ n'ime bichi ụkọ ka nletara gwanụ ka nletara gwanụ ọ bụ n'ime bichi ụkọ ọ bụ n'ime bichi ụkọ ka nletara gwanụ ọ bụ n'ime bichi ụkọ ọ bụ n'ime gị Jehova ọ bụ n'ime gị Jehova ka m letara gị n'ime gị jehova abụ n'ime gị jehova ka abụ n'ime gị jehova abụ n'ime gị jehova ka metagharị gbanwe abụ n'ime gị jehova abụ n'ime gị Abụ n'ime gị Jehova, abụ n'ime gị Jehova, emete ọrịa

dị nnu ọba dị mma ndị Central Choir aba unu emeela n'abụ ọma nke unu nyere anyị taa ọ bụ n'ime gị jizọs ka m ga-etegharị egwu ọṅụ anyị niile ga-etegharị egwu ọṅụ n'aha jizọs amen onye ọma na-ege ntị na ọnwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi chimezie si aza ya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na chineke kelee dịrị gị n'ihi oge awa nke a ka ị kwere ka anyị dị ndụ n'iru gị gị onye na-ege ntị ana m anabata gị n'obi ụtọ niile na-asị ị bịala gị onye igbo ibe m ebe ọbụla ị nọ tụgharị uche n'ebe a ka anyị nwee ike tụgharịkwa uche n'okwu chineke imeela n'ihi oge awa nke a na-arịọ ka amara onye nwe anyị bara anyị ụba n'aha jizọs kraịst amen anyị na-aga ịtụgharị uche na ihe odide nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Pita nke mbụ isi ise amaokwu nke asaa Pita nke mbụ isi ise amaokwu nke asaa ebe ahụ onye nwaanyị na-asọ otu a Pita nke mbụ isi ise amaokwu nke asaa na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi tupu anyị aga n'ihu ka anyị nara ike n'aka chineke nna anyị meela n'ihe oge a dị mkpa were okwu gị doo ndị gị nsọ n'ihi na okwu niile bụ eziokwu n'aha jizọs kraịst onye nwanyị amen na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu ka abịa bụ isiokwu anyị n'oge a n'oge awa ọtụtụ nchegbu dị nchekasị ahụ n'ụzọ dị iche iche ọtụtụ nchegbu dị nchegbu nke iri nchegbu nke ọgba aghara nchegbu nke nsogbu niile nke ndụ a nchegbu nke ndụ a jupụtara n'ebe niile ma otu nkwa chineke kwere anyị bụ na ihe niile banyere anyị lọọ na-emetụ ya n'obi lọọ na-emetụ ya n'obi naanị ma anyị tụkwasị ya nchegbu ndị a anyị na-echegbu onwe anyị ịtụkwasị chineke nchegbu ndị a pụtara na anyị agaghịkwa ivuru ivu ndị a na anyị agaghịkwa inwe oke echiche n'ebe ivu ndị a nọ n'otu n'otu kama ma anyị tụkwasị obi na ọlụ nchekwa nke chineke otu nwanne nwaanyị dị onye nwere aramahụ nke ọrịa aramahụ nke ọrịa ahụ oliri ya tinye ya n'ebe naanị ya ga-ebi ya na di ya di ya bụkwanụ onye na-agagharị na-aṅụ mmanya dị iche iche nwaanyị ahụ tụkwasịrị chineke obi na ọ desi ike na ekpere n'oge niile ruo otu oge ndị ọjọọ bịara bịa kuru nwa ọmụrụ ọhụụ onye nwa napụtara nwa ahụ site na ikwe ka ha gbọtọ ya n'akụkụ ọhịa dị n'ebe ụlọ akwụkwọ dị elu dị n'ebe ahụ ka ndị obodo gara chọta nwatakịrị ahụ agwọ ataghị ya mmerụ ahịa emerụghị ya nwanna nwaanyị ahụ ka nọkwara okwu ụbọchị taa na-etụkwasị chineke obi ọtụtụ aramahụ agabigala ọtụtụ aramahụ agabigala n'isi ya ma onye nwaanyị napụtara otu a ka ọ ga-eji napụta anyị n'otu n'otu onye nwaanyị sị ma anyị tụkwasị nchegbu anyị niile n'ebe ọ nọ na ya onwe ya bụ onye pụrụ ivu ivu ndị a onye pụrụ ivuvu ndị a ga-anapụta anyị o kwere anyị nkwa zuru oke o kwere anyị nkwa zuru oke na ya onwe ya ga-anapụta anyị n'ivu ndị a ma gị onye na-ege ntị amaghị m ihe na-agabiga n'oge a amaghị m ihe na-agabiga n'oge a ọ pụrụ ịbụ n'ime aramahụ ka ụkọ ọ pụrụ ịbụ n'ime aramahụ ka ọrịa ọ pụrụ ịbụ n'ime aramahụ ka amụtabeghị nwa ọ pụrụ ịbụ n'ime aramahụ ka ihe isi ike dị iche iche gee ntị nụrụ ihe onye nwe anyị nkwa jehova na-ekwe anyị n'akwụkwọ aza ya isi nke iri anọ na atọ malite n'amaokwu nke abụọ ya ọ sị mgbe ị na-agabiga n'ime mmiri gị ka m ga-anọnyere mgbe ị na-agabiga n'ime osimiri ha agaghị erichapụ gị mgbe ị na-eje ije n'ọkụ ọkụ agaghị arụ gị ire ọkụ agaghị erekwa gị n'ihi na mụ onwe m bụ jehova bụ chineke gị nọ onye nsọ nke israel na onye nzọpụta gị enyewo m ijipt ka ha bụrụ ihe nzọpụta gị enyewo m etiopia na seba n'ọnọdụ gị ebe ị ghọworo ihe dị oke ọnụ ahịa n'anya m chineke sị leghọla ihe dị oke ọnụ ahịa n'anya ya na ihe dị oke ọnụ ahịa n'anya ya na ya akwụọla ụgwọ mgbapụta gị n'obe nke kavri n'ihi nke a ma ịtụkwasị ya nchegbu niile ị na-echegbu onwe gị n'ihi na ihe niile banyere anyị bụ ndị kwere ekwe ọ na-emetụ ya n'obi aramahụ na-emetụ chineke n'obi ebe ahụ ịnọ nsogbu na-emetụ chineke n'obi ọ gbasara ya onye nwe anyị kwere na ọ gbasara ya ana m arịọ ka iwere okwu ndị a kasị obi ka i were okwu ndị a nwee ihe mgbamume otu ị ga-ịgabiga aramahụ niile nke ndụ a ka ọ dịrị gị na mma n'aha jizọs kraịst onye nwanyị amen chineke imeela n'ihi ozi nke a imeela n'ihi mmadụ ndị a ndị nụrụ ya imeela n'ihi na iwerela werela ya napụta mkpụrụ obi n'ụbọchị ndị a na-arịọghị chineke ka ị gaa n'ihu ikwe ka aka dị ike jide ụmụ ka ihe niile banyere anyị gaa n'ihu n'imetụ n'obi n'oge niile otu ọ ga-ebo na ngabiga nke ndụ a na ụwa nke anyị nọ n'ime ya anyị abụrụ ndị napụtara ruo ọgwụgwụ otu ọ ga-ebe na mfụta ihe nke jizọs kraịst ugbo abụọ anyị eketa oge na nkwa ahụ dị mma ọ dị otu a n'aha jizọs kraịst onye nwanyị. unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi nwa chineke na-ege ntị tụkwasị jehova obi gị niile were nchegbu gị niile tie n'ime aka jehova wepụ obi gị n'ime ya mara na onye kere gị ma aha gị onye kere gị ma ihe niile nke ị na-agabiga n'ime ụwa chefuo nchegbu gị niile tinye ya n'aka jehova ọ ga-emere gị amara ọ ga-agọzi gị ọ ga-enye gị udo ịhụnanya ya ga-achị n'ime ezinụlọ gị amen imela onye mgbasa ozi chimezie si aza ya n'ozi ọma nke nyere anyị taa anyị na-asị ka udo chineke ka amara chineke ka ngọzi chineke na ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu aka ka njikwa na-ekele ndị bụrụ anyị abụọ mata anyị na-asị ka chineke nọnyere unu ka chineke gbaa unu ume n'ihe ọma niile nke unu na-eme n'ime ụwa n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị n'ekwentị na nọmba nka 07063637224 07063637224 email adreesị anyị bụ awrnigeria atgmal com dọtcọm awrnigeria at maọbụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at chekụtakwa ike ige ozioma nke na-apụta n'olu ụmụọma nke chineke na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo